on the beats loading. Chimọmioluchie onye so onwe gị ife nyiri gị n'omume Chimọmioluchie onwe gị ife nyiri ya n'omume o yala ekwe gị ngwọta ka Chimọmioluchie gwọrọ ọla Chimọmioluchie onwe gị ife nyiri si dadi beso nwere ya n'omume Simon Oluchi yo o nwere ife nyiri ya n'omume ọrịa ala ekweghị ngwọta ka Simon Oluchi gọrọ kpọrọ

ọkaliru ka ọ na-echere m o ọ gaghị ekwe n'ụwa okechi ije ndị ilo mezuo ọ maara Chineke ọbara ụba n'ebe ọbara ụba aka ọbụ ebe nsogbu ndụ mee ebe ndabere m chukwu ọkwa gị bụ ọnụ na-ekwuru mee jigova n'igwe eziokwu ịbụrụ m ihe niile Lord I confess my love for you you are all that I have onye na anya ịbụ onye na

mkpụrụ osi na aja anyị ejekwuru ugbo ya onye ọbịachi ma aga aja jiriri onye gosi mara